ndewonu ndị be anyị keke unu ee keke unu ekene m unu ndị be anyị taa bụ matchmaker anyị abịakwa ka anyị si abịa n'izu ụka ịma na anyị na-abịa kwa izu ụka anyị mee matchmaker maka na gịnị ọ dị ọtụtụ mmadụ mkpa ọ dị ọtụtụ mmadụ mkpa maka chukwu kwulie n'akwụkwọ nsọ sisi gaa n'iru na ọ dị na nwunye o kwuru na Genesis 1:28 gaa n'ụwa baa ụba gaa n'ụwa mee gịnị baa ụba ọ bụ na di na nwunye ka ezi aba ụba ịbụrụ single mom ịmụke mụọ ofu abụọ atọ mana ịnụ di na nwunye inwe laịsensị inwe ike ịnwụzu 10 nke so gị one so gị inwe laịsensị chukwu kwulie si go rule the world n'ebe Genesis 1:28 o wee gbadata na jenesis 224 wee sị nwoke ga-arapụ onye bie ya bụ ndị bie nne na nna ya gakwuru nwunye fana abụ abụla otu na-emekọ ihe ọnụ fanụọ di na nwunye bụla otu ọ bụ ihe chukwu na n'akwụkwọ nsọ ya bụ ndị be anyị anyị na-akwado ihe chukwu n'akwụkwọ nsọ biko bido n'udebe edemede onye ndị anyị na-akpọ okwute bụ ụmụ nwoke yes ọ bụ ụmụ nwoke ka anyị na-akpọ oku ụmụ nwoke deenụ debenu ya na kọment kee ka isi ga-edi kedu onye be m ana m achọ gị yes yes yes yes we can i am looking for my missing ring ana m achọ ọkpụsị ngụm onye bụ ya nyapụta nyapụta nya ụmụ nwaanyị unu bidozie na-edela ụmụ nwoke edemede na reply ifa na um, ebe fadeli ihe maka enwetara m ọtụtụ nkọsa n'izuụka gara aga ma nke dị mma ma nke dị njọ mma akọkwala ya unu mma akọkwala unu ka esi gaa na-eme ndị ka ọ na-atọ ụtọ mma akọrọ unu ọtụtụ akụkọ akwa m gwara unu na ndị dị njọ nọkwa ebe a ndị dị mma na ebe a ụfọdụ weta testimoni ụfọdụ wetakwa nkọsa ihe chọọ imefa hmm, ọ okwu obere ihe o mana ka m kwuchegodi nke ahụ na-abịa ya bụ ndị be anyị ịbụrụ nwaanyị bido replai bụ ụmụ nwoke imekwe n'ifele oge ifele agago ịrapụrụ mmadụ ọ na gị nke gị ya bụ anwezi ebe anyị si afụ onwe anyị anyị gbasacha ebe niile ọ bụ ebe a bụ egwu ọnwa ọ bụ ebe a bụ obodo ezi igbo anyị abịa kọmuniti senta anyị na-eme ọtụtụ ihe meka anyị na-eme ọrụ anyị na-eme ịgụ akwụkwọ anyị na-eme nnọọ ọtụtụ ihe maka gịnị ọdịmma ndị igbo mana taa bụ maka meka. ọ dị otiti mkpa nke a bụ ya bụ n'ụwa niile gbaa gburugburu ọ bụrụ sọ nke ndị nọ na united kingdom ma us ma ebe nwa ma canada mba ebe ọ bụla ị nọ dee edemede kwuo ebe ị nọ ka ka isi gị ekwu ihe asị n'ekwa afa gị na ị na-achọ nwunye nwunye dị mma nwunye ọma gị na ị nọ ya bụ lokeshọn gị ide na ịbụ nwoke maka ụfọdụ na-aza afa nwaanyị ụfọdụ jikwa pikchọ nwaanyị eme itinye pikchọ gị ma mma ebe ikwu ọtọ nya ịdị mma nya ma onye ahụ bịa onye ahụ bịakwute gị kenee gị si na ịdị ya mma unu buzielu banin bọks unu na-akpa from dia unu exchangezie nọmba unu mebe whatsapp unu nwee ike metie ma vidio kọl ijụọ ese onye mụrụ ya ọgba gị be nna ya gị nwa agwakwu ya onye gị foto gị fotie inye nke gị onye gị foto nyanwa inye nke gị maka onwe ndị a na-agba enye foto mafe enyezile bak mbani enye gị inyerenete onwere ihe eji foto gị eme eji ekwe foto gị eme ihe ọbụla foto m juru ebe niile ụnyaahụ ka foto ndị nya ndị ọchịchị niile nọ n'ụwa si wee ju ebe niile ma ndị selebriti onwere ihe eji foto mmadụ eme ihe a na-asị ọgwụ ọgwụ ọgwụ ego emekwe emekwe ma ọ bụ ka ezigbo ihe nwa ịmaga onye weli foto gị o weli emebe ihe onwere ihe eji eme ka alụmdi na nwunye dị nwoke mkpa dị nwaanyị mkpa o nwere onye ọ dị mkpa ije ya bụ bido ndebe edemede wepụ ifele maka anyị ji ejikọta igbo gbasara ebe niile maka ọ bụrụ na anyị adịrị eme ya ndị igbo pụrụ ije ghaa agha agha ngharị ndị igbo be anyị apụchago ndị nọsikwa n'ụlọ pekwa enu mpe ndị be anyị ọ bụrụ na anyị ejiri ya wee mekunetebe anyị langweji anyị ọ ga-avanish em asụsụ anyị ya bụ langweji anyị ama mmezipụ ya anyị ama ndịzi ndụ ka ndị mmadụ na-asị riz asị pipụ anyị ga-avanish anyị ga-aga stink ọ bụ ihe a anyị bụ igbo anyị abịa igbo klas wọd ndị na-epromotu asụsụ na omenala igbo na ọdịmma ndị igbo machimeka so na ofu ihe anyị ji epromotu ọdịmma ndị igbo ya bụ asụsụ omenala ọdịnala igbo omenala abụrụ arụsị ọdịnala abụrụ arụsị belụsọ na iji eweta osisi akpọrọ apịrị apị tụchaa anya na-akpọrọ ya isi a na mba omenala anyị bụ ịnụ ọmụgwọ ịnụ di na nwunye ime mmemme ime amanwụrụ ime nke nwa iti mmọnwụ nwa aṅụrị pụọ n'obodo izi mee echichi fancha niile bụ ọdịmma ndị Igbo fancha bụ omenala ọdịnala mana ọtụtụ nụrụ anụ omenala ọdịnala fee na-agba alụsị alụsị alụsị mbakwụ asịra gị ebupụtazie na alụsị akpụrụ gị kpọbalia isi n'ala ịjụzi anyị isi mba mana omenala anyị bụ asụsụ ejiji anyị ka anyị si eke ekike onwe ka anyị si eke ekike onye igbo kee ekike na-aga n'ụzọ ịma na-enye biko na ụmụnne bido debe edemede onye ọbụla bịa wee sị gị helo ha anyị na-eti anya gịnị ya karịa ọ dabala unu unu gaa n'iru na ọdịna na nwunye ma jụkwa na ese ọfụma kọwakwa na ọfụma unu ekwekwene ka mmadụ ghọgbuo unu unu agana too forward ma too slow ee ndị na-edekwe na ọ chọrọ US UK just dee na-achọ di na nwunye mara ebe onye nzọpụta si ga-abịa siri ịchọ di onwe ndị nna afụ na-asị na ọ UK ọ US ọ kanada Canada ọ ka onye ahụ bịa n'ọnya onye ahụ nọkwa n'ala Igbo ma ọ gana ma ebe niile ụmụnne agara ọ dịka ọ na-ediskriminate well eh, just dee onye ahụ bịa chat ya gị nne chat ya gị ị na adụfe ajụjụ ịbakwute mmadụ sanya ihe ihe ozugbo ọ jụụ gị kedu tell me about yourself ide abụm onye ebe a abụm onye vileji a ee eh, na ebe m bi nee ụfọdụ dị ike dee hait gị ọ bụrụ na ịmụbugo nwa isi na ịmụbugo nwa ọ bụrụ na ịnụbugo di isi na ịnụbugo dị ọ bụrụ na m ịnụbugo nwaanyị isi na ịnụbugo nwaanyị na mmadụ ịnụbu nwaanyị gbasaa bụrụ ajụ ihe ọ dabara bụ na ọ dabara kama fa ga-egbu onwefa ọfa bụzi onwefa onye ka mma ọ dabara bụ na ọ dabara eji anya ọma agbapụta mgbe a na-anụ di na nwunye ịkwakụburu ịgbapụta ọkwa ọkwa obiọma gị iji obiọma gị na eje o nwere onye bụ n'uche ka ọ gbapụta be die ma ọ bụ be nwunye wee kwado jebe onye ọbụla melio na-anwụ kwado wee bụrụ n'uche na ọ ga-agbapụ wee jebe ịmara ezigbote ajọ mmadụ onye ọbụla mgbe dibịa ịnụ gị ị na-aṅụrị ọ na-atọ gị ị na-amanye elu mgbe mgbe nwunye bịa ịnụ gị ya rapụta onye niile si n'ọnya ịlọvụkwalịa ya bụ abatazia o nwee ihe a ga-emebezi ya ya bụ o mebezie nke kebezi igbu gị egbu onye na isizia mba ị ga-edebezi isi ka egbuo gị ọ na-egbuo mmadụ ọ bịa ka mma a na-anụ ọgwụ ọgwụ na-akpụ mma mma ọ dịkwa njaros ndị be anyị ya bụ bidonu debe edemede ọ bụrụ na idere edemede o nwekwa onye ga-emeli gị ewu maka na matchmaker bụ nke fri kịta ọ bụ fri one ka anyị na-eme ịma na onwe ndị m na-emeli individuali na-abịa n'inbọks m si na fachọdi ma ọ bụ nwunye nsịfa na-ekwe ka esi eme o tupu anyị apụta wee ihe edecha edemede anyị kọpịrị wee promotuo gị si na ị na-achọ di na nwunye anaụsụ ọlụ gị anyelu gị aka anaụsụ ọlụ gị ya meelu gị sọsọ gị a na-akwụ ụgwọ ya bụ ọkpụkpọ a na ịchọzi ka kwụọ ụgwọ ka emeelu gị sọ gị ịkwụkwa ụgwọ emeelu gị sọ gị o maka nke ahụ emekwa eso nke ahụ ọ na-azụkwa ka afịa nke emekwezo ma nke a na-agazikwe enweta m ọtụtụ testimoni onwe nwanne anyị nọ nọ Ireland Northern o kwuru na onye nọkwa ebe ahụ bịa n'ọnya na-abịago na-ekwuzi okwu fa akọwachago na fabio bi ebe ahụ na ọbụlụ ọ testimoni nye ụfọdụ sizi na ihe na-atazi kịlịkịlị na o nwetali mkpịsị ngụgụ ya na mụ daalụ na fri ahụ nke fri nwa meke anyị mere n'izu ụka ọ zuru ka afịa ya bụ anyị na-akpọ ụmụ nwoke oku unu bịa unu bịa ya chọba achọ ọhụrụ ka ọ dịkebere ịchọ nwaanyị mana anyị na-asịzi ebe ọ bụla ụwa asaga anyị ụmụ nwaanyị sokwuolu chọba onye ọbụla chọba nke ya akwa si nwata chọba nke ọ bụla ajọ nwa ma ị na-achọ nke gị ọ bụrụ na ị na-emeli mmadụ na-emeli mmadụ a na-akpọ gị ezigbo mmadụ eligbuo onye onye onye obi salasala akpọ onye ezigbo mmadụ mana ọ chọba nke ezi akpọ onye ajọ mmadụ ya bụ ụfọdụ ga-asị na adị desperate o nwere desperate ị na-eme ihe chukwu kwuru n'akwụkwọ nsọ chukwu chineke kwuru ya n'akwụkwọ nsọ ọ gakwa da na matu 195 wee kwukwe the same thing anyị jee n'ụwa na nwoke ga-arapụ ndị bie ya bụ nne na nna ya gakwuru nwunye di chukwu ọdị nzuzu chukwu adịrọ nzuzu chukwu kwulie kwuo onye kwuo onye kwuo okwurie ofu okwurie ịbọ kwuo onye ugboro atọ o kwurie na Genesis 2:28 ọ gwadatakwa na-agbadata ọ bịakwa kwuo onye Genesis 2:24 jee dị chọọ anya ka ife ihe chukwu kwuru n'akwụkwọ nsọ chukwu ọdị nzuzu ọdị iberibe ọ dịrọ anyị bịa na-epromote ihe chukwu kwuru n'akwụkwọ nsọ anyị na-ata mkpụrụ nkafe anyị na-ezuzu ezuzu anyị na-eme ihe jọrọ njọ na anyị na-epromotuzi ihe chukwu kwuru maka ọma na ihe dị mkpa na loneliness adịrọ mma loneliness bụ ọya a na-ada abụọ a siri two head two heads are better than one atụkọta isi ọnụ na-eme ihe ọ na-aka enye enye good result atụkọta isi ọnụ ịkpọ mmadụ nke gị danị nke anyị ịnụrọ nwaanyị na-ejegheli ije ebe ije ebe ọnya bịa ka mma ibute ọya na ịtụbata ụmụ nwaanyị ime ebe niile ee inwe nwa ebe niile ọnya ka mma ma ọ bụ ịbụrụ nwaanyị inweta onye inwe onye inwe onye o nwere onye gị na ya bụ n'unu mana ọ bụrụ gị nwunye ọ bụ ihe ọra ọ bụ ihe ọra ya bụ ime di na nwunye ichiba ụkwụ n'ụlọ ịmakwa ndị na-agagharị mbakwa isikwana na ibu nwoke na ọ bụ poligamọs nechọ mba maka imego mgbe ime kwụsịzịa maka na ihe sokwa na ịgagharị na-eme oyi ya ihe sokwa ihe dị too much ego ị ga na-espend ego yara enwe savings ị ga-ebute ọya ị na-ejekwa ị na-eyi raincoat maka ọtụtụ adịghị alaiki iyi raincoat yili rainboot in short anyị nwabụ ndị Igbo klas wod na-asị mba onye ọbụla ejenenihe n'ihe bụ si anyị zikwu n'oyi ahụ anyị promoturu ya anyị sịrị ya bụ kọtship ife onye ị ga-anụ rekọmendị elu gị ma ọ na-efu unu mee kọtship unu na-agagharị unu na-agagharị kọtship ka e a na-akpọ ya ya bụ ọbụrụ ọyị andị ị gara eje ka ka unu jee dị n'ebe andị nwaanyị agara anaghị ego gị nwa ama nnakwa nwaanyị maka ụmụ nwoke ka chekwa ka ngwa unu enwetakwa m ọtụtụ akụkọ na nwoke bịa na-ayọ ụmụ nwaanyị ego ọ bụrụ na nwunye gị ama nne gị ego ma ọka gị nwee ego mana nugodi anụ ụmụ nwaanyị ijikwa na ego gị mee ego n'isi onwe gị ya weta ego ahụ ọlụta ọbụgodi obele ya welie mee welie gbaa nkwụ ụmụ ike ịsọpọtụzi anya obele na ịgba nkwụ ma ọ bụrụ na ị nwere ego gị bụ nwaanyị mana iji na ego gị mee ego isi onwe gị ndị nyebe na ego ozugbo maka enwetara m ọtụtụ akụkọ ndị emere ihe n'isi taa. nwoke ahụ na agbapụkwa ọsịsọ ọ sị na iburu ezigbo nwaanyị obele ihe obogo ofe ihe obogo ofe ihe ọ sị ka o were ezigbo ego jee nụọ ezigbo nwaanyị mgbe ahụ o wepụta ego eje nụọ ezigbo nwaanyị ma ị mere ihe ma imere mere ihe so na o mere ihe n'isi gị ma ọnụ gị ji ego gị mee ego n'isi gị ọma valukwe gị o mụ na-agwakwa gị o kwesịrị ka ọ valuo ma na ịlọvụ ya ma na ịtụ ọtụ ụtara ihe onye lọvụli o nwere ihe dịka mmadụ ịlọv mmadụ onye lọvụọ gị ị na-anya na ịma lọvụ nwunye ije gbapụ ọsọ ije na-eje ghọgbuchie mmadụ rapụ ya ya ka anyị ji asị na eziokwu na-adị mma ọ bụrụ na mmadụ lọvụọ gị na-egosi gị lọv ọ bụrụ na ị laikiri ya ihe ị ga-eme bụ gbapụ ọsọ bụ afọ fọt ije na nso maka ka alachatachaa aka n'ike ọkụ ka ose ji gị afụgbu gị ka ịlachatacha ihe dị n'ike ọkụ ka ose ji ga-eme gịnị fụgbuo gị ya bụ ọ bụrụ na ịla ọvụrụ mma mana ọ nwekwe nke yara ala ọvụvụ mbụ o ihe ọ ga-emebekwe iya fọsụ onwe gị lọvụ ọnya developuo ya klinie nọchọ ha ọ na emekwe o nwere onye ịma lọvụ o gosi gị lọvụ gosi gị ihe replai ya mgbe ị ga-replaizi lọvụ ị ga na-ezuzuzi nzuzu ị ga-akazi lọvụ ọ na emekwe ndị be anyị ọ na-eme ya bụ mmadụ ịcha ya nwaanyị gaa anya nso ma ọ nwoke o mezi kpaka kọntinu menye menye ma enye enye ị ga-afụkwa na mgbe ọ ga-afọlụ eh, ọ ga-afọlụ zimugwu ọ fọlụ omugwu mana ime ememe ote aka ifu na okwere nwanne m gabakwa iru maka ịma mbuzi onwe gị na igosi mmadụ lọv ọ na-egosi gị azụ aka ime imemememe n'ilọvụrụ mmadụ igosie lọvụ ọ na-eme isi kpaka ụfọdụ bụkwa gaayụ ụfọdụ bụ gaayụ ụfọdụ bụkwa na ọlaikichabụrụ mbụ mana o nwee ka isi ga-emezigisi onye lọvụ ọlaik bakwa ya ka m jisi na ị na-anya ka ngwa unu ụmụ nwoke unu enye na ego maka na inyebe ego ị ga-enyelukwe gaba and ibupụta last kaadị gị hmm. wee na-atụ nwaanyị mgbe ị ga-anabata inye gị ego ahụ ọ ga-abụkwa nnukwu nsogbu ọ ga-abụ nnukwute nsogbu ya bụ onye ọbụla debe ihe o nwere ije nekwe asị nwaanyị atọpụ ọgọ na-eme ya by force ka enene ka enene mba eji anya enene eji anya enene a na-akali ụka di na nwunye ọ bụ rifụl nke onye win tolibe chukwu debeli onye ahụ ada amụtachi amụta ọsọ gị ya 20 years ị gaa mụtachi ya tilili unu bie n'ụlọ ka iji gaa ma onye ị nụrụ ọ bụrụ na ị winiri rifụl mgbe ahụ ka ị ga-ama ọ bụrụ na ị bighị winiri rifụl mgbe ahụ ka ị ga-ama ịfụ mmadụ ọfụ ọ na-eme malamala ike amakwa onye ahụ ịfụ mmadụ ọ na-apụta na-ekwu okwu isi na ọ bụ ezigbo mmadụ ị mmadụ ya gị na ya bie mgbe unu ga-ebi na-alala ụla na-etete ịmago mgbe niile ka ị ga-amazi onye ahụ ya bụ ọ bụ rifụl ya bụ ijebe ịṅụ nwaanyị ikpe ekpele ikpe ezigbote ekpele ka chukwu nye gị ezigbote nwaanyị dị mma ma ọ bụ ezigbote nwoke dị mma nke ga-abụ nke gị unu na-akwado ma agbamnkwụ ma agbama onwe ndị na-anụcha ọgụ agbamakwụkwọ agbamakwụkwọzi ya bụ ị na-akwado isikwana na hei na n'oke gị na na onye a dị mma ọ mgbe gị na ya bi ka ị ga-ama mgbe anwụrụ bidozie maintain be ifu life ifu early marriage crisis ka ọ bịa eri marriage crisis maka unu ebiburo bifo mgbe unu ga-ebizi ka lifestyle gị na nke ịmalụ ma ọ ga-amaghachikwa obido sebe okwu o sebe okwu unu mụọ onwe unu unu mụta onwe unu unu mee nleta nke ị ga-afụ ime enye nleta aghali imeghị onu ahụ ịma na unu ga-eseju ụkwụ afọ ya bụ ndị be anyị o nwekwa onye siri na mmadụ chat ya nwaanyị nọ UK ọbịa ọbịa n'izuụka gara aga mgbe m free free matchmaker o chaatị ya mmadụ onye ahụ nọba anyị ọkọwacha onwe fana abụ kọwacha sendịcha foto o mere eme nwoke nwaanyị yọbakwa ya ego ya ego o mere eme n'ime izuụka ahụ ogo engagement ring zigebe lụzie si ya na onye ga-akwụzi ụgwọ mgbapụta na-agbalụzi anya na DHL ị na-enye ya ring iya akwụcha n'ụgwọ ma ọma na-abụ ya ga-abịa gbapụta agbapụta iyobi ego si anyị iji ga-eme nke ka imetokwu nke ọ dịrọ mma ozuko karata wayo agwakwa m unu na ndị 419 na-anọ ebe bụ ka unu gbadokwa anya ihe nji akọrọ unu bụ ka unu gbado anya ka mmadụ ghara ili gị mugwu mee gị shapshap onye ọbụla si gị weta ego ịjụ ma ọ bụ nwoke ma ọ bụ nwaanyị andị ịyọ na ego ma ịbụ nwoke ma ịbụ nwaanyị mana gị na mmadụ na-emekozi ihe ma ọ bụ na onwe ebe unu ji ọsị gị pụta onwe joint ka unu pụta ebe nwa kpakọrịta ụka agwakwa m unu ejene họteelụ maka ịnwekwa anwa jee họteelụ ọbịa tachaa gị ọ nụrọ gị ibela akwa naba ma ọ bụ ije bie unu ga jugo dị afọ na na na paaki ma ọ bụ na joint dị mma ma ọ na n'ofu akụkụ unu ga-agaju afọ jụrụ ese naba jụrụ jụrụ ese ihe ihe dị ọ dịzịa gị mma ihe agwa mmadụ maka ihe nji amaghachi unu na-akpakwala unu alụ ka unu ghara ife ọdụ victim ya ka m ji akpala unu alụ maka mmadụ niile ị na-afụ na-agagharị chanel dị mma yiri akwa mmadụ yiri awọrọ mmadụ ọtụtụ bụkwa ajọ mmadụ ọtụtụ bụ ajọ mmadụ ọtụtụ bụ ezigbo mmadụ kịta anyị enwetago testimoni ndị na-akwado ịnụ fụlụ omefa kịta anyị enwetakwa e, e, ajọ akụkọ na onwere nwere onye na-ayọ ego nwoke ka ihe na-ayọkwa n'ego ị na-ayọ nwaanyị anya nye gị ego ka ị wee mezuo ego maka na ịfụziri na ọnọ UK ọ nọzikwa na ndị so ọnọdụ UK and so ihe a bụ karata wayo ọ bịa na-akọrọ ụnyaahụ si na ihe a bụ karata wayo igote ring ozugbo engejiment sendbelia na UK sizi anya ya kwụọ ụgwọ mgbapụta ihe egonwuru mmadụ ihe kwuo ma ụgwọ ya onwe ndị na-eme esendị e, e, moto asịsị gbapụtazi ị ga esend moto ị ga-akwụ ụgwọ kliarin maka igonwuru moto ị ga-akwụ ụgwọ kliarin onye aka ka one of my friend si m na mmadụ chaatị ya ọ nọrọ onwe mmadụ ya anya si ee na o si na ọ bụ nwaanyị di ya nwụgo na di ya bụ milonia na o nwere ofu nwa na ọ fụrụ ya anya na-eme jego ihe niile gift niile bute dọba na-esi efoto ọ na ọ na-etinye na pakeji ya na esi onwe efoto ma na-eme ihe niile ma ego gụrụ dọla na-etinye na envelopu na esi onwe efoto setecha onwe efoto si na ka ọ na-ebuteli ya bulie mana anya ga-agbapụtazi ya ọ na-aṅụrịkwa na ọ na si m na n'owin kwe na owinye ye ọ bịa kpọọ m ọ bụ mụ bụ chukwu zọlia mbọsị ahụ ọ kpọọ m si na onwe ihe na-anatali ya na-aṅụrị na-amanye elu ọ bụkwa nwoke ọ gbachaa ma mamụ ya mamụ ya solie na-aṅụrị na-awụnye elu mgbe si ya na ihe ahụ bụkwa wayo ọ bụkwa wayo o butelu gị onwe ike bụrụ aja ma okwute ma okomkom ma ihe ọbụla pakeji chenye n'ihe mma mma maka ọgwago gị na ọ gị ga-agbapụtazi ọgwago gị n'oge ndị ego ejide agbapụta ya buru ibu ndị ọ bụ onye na-around ya city na-eme ya so ma ndị ga-ebute ya bụ partner in crime ma ndị ọkada butelie partner in crime ihe ngwale ya bụ ya ji ịchọ ndị frans ya fanolu nso taịm ahụ fakpote aja weta ịga na-abụ chen fa chen weta ntụ na ntụ fa weta ya niile fa nkili nke eju ọ bụ ihe ngwacha afa na ndị ahụ bụ ndị ori ma fa butebie fa chebili fa echebili maka na fa ga pakeji chi òun náà na pakeji shine cha shine katọn bulie na-abịa ịma ihe mee hey olu mbọsị a sịfa na fa ga ebuti ọ kpọchago ndị frens ya mechichi ihe niile anụ ọlụ na-eche fe anyala ọkada bịa nyala ọkada bịa bulie ihe ahụ bịa si ya na enyi weta ego weta ego ka ibuzi elu fa wee si anya tọghị enyi ya tọghị enyi ka ebupụta ebupụta kafa kwụọ ụgwọ tọghị tọghị okwe ekwe atọghị tọghị tọghị okwere atọghị fa anya mba anya tọghị ya jiri aka ya tọghị enyi ọsịkwa ka ọ bịa onye ọkada nọkwa na echie onye butere ọsị na ọkada na echie ka ọ kwụọ ụgwọ ọkada ihe ka o ọsị na ọkada na echie ka ọ kwụọ ụgwọ ọkada ka ọ bịasị atọghị ịma ihe o mee ụmụ enu ọkada wee lachapụ ọsọ wee si onye ọkada anya na-ebe ọkada ọkụ hei ọkada wee nyebe ọkụ o wee buli ya onye ọkada so na patina ya na onye so na patina fa wee bụrụ ihe wee kuoro ọnụ wee tụọ ngwongwo eziokwu ka m na-agwa unu ya ya bụ unu mekwa anya sacha anya gbada wayo dị ebe niile ma onye na-afụ anya ma onye maala ma nne gị na-esokwa egwu wayo ma nna gị so mmadụ eplene gị sharp too much aghọgbute gị si be na nso o nwekwa ofu anti egwukwe ya bụ wayokwe bikwa na uk ọ na-ashịa ihe mgbe niile o nwee peji mgbe niile ọ na-ashịa na-ashịa ọ na-ashịa karịa ihe biafra obi ọ na-ashịa na-ashịa nwoke wee bụrụ top fan ya top fan top fans o dere ihe kpalala m nwoke abịago good fine beautiful good fine beautiful o melideva ba inbox kpabakpaba fall in love ome introduce to eh, si na mama ya anwụgo papa ya anwụ ịnụrụ anụ onwụgo onwụgo ma ọ bụ di m anwụgo nwunye m anwụgo ma mama m anwụgo papa m anwụgo nyobe ihe ahụ enyo ya ka ọ bụ dia language odo onwe ndị papa fa na mama fa na ahụ mana ihe a so na one of dia language ọsịa papa ya anwụgo mama ya anwụgo na anti na anti o ji meli anti n'ezi onye o ji meli nne anti sia ya nwunye anyị wife to be osi ya oke eh, a na-ekene ekenekete na-emeche ma vidio kọl kwa mbọsị kwa mbọsị oluo wonde anti kpọzie anti nke nọ uke si ya na-ebe akwa na-ebe akwa si ya na ekidnapụbokwe di gị nwa di tobi ee eh, nke nke nke hmm. ọ bụkwa obere ihe o nwaanyị nọ UK bebebebebebe asị esi weta ego ọ na-eweta asị si na-eweta a na-eweta ewetekete anti borotikwuo ego atịkwa ya na asị si ka na-eweta aka arapụ ọkụ ya o metetezi ike gwu ya onwezi onye ọ ga-anata osizi afa na o mechego borokwuo ma ego onwezi onye ọ ga-anata fa wee gbanye fonu pintom blọkụ ọnya ọfụ ọzọkwafa ọzọ andị ọ onye na-asụ igbo bi na Lagos melie ya ya bụ ị na-eme matchmaker o nwere ndị ọma o nwere ndị ọjọọ ya bụ kpaa ọfụma onye ahụ ga-egosi gị seriousness ịchọ nye mmadụ ego ọ bịa be gị ma ọ bụ na ịchọ igbolie nwaanyị ka m na-agwakarị onye ga-ego n'obi ọma ya ịnara ya nya ịbịa ma ọ bụ na nya nnọọ onye nye gị ego n'obi ọma ya mana ijere yọba ego ayọ ma ịbụ nwoke ma ịbụ nwaanyị ụmụ na-abụ ka m na-agwa maka na ọ dịrọ mma ụmụ nwoke na-ayọchazikwa ọtụtụ ụmụ nwaanyị agwakwa m na nwoke ya ego m ka m rapụgodi akụkọ nke atọ ahụ ọ bụzi ihe a ga na-anụ hmm. ọ bụrụ ihe ekwesịkwa ka a na-anụ o ya bụ anyị na-eme matchmaker na-enyekwa advice ụmụ di na nwunye unu ga-abụ ofu n'ọnụ unu si ga-abụ a sị unu bụrụ ofu ee ụkọchukwu ga-ekwe mbọsị ahụ nkwe kwee amemme unu ga-abụkwa ofu unu ga-abụ ofu n'ebe niile ị na-apụ apụ ị na naanị ị na-eji eji ị na anwụ anwụ unu bụ ofu sọsọ ọnwụ ga-ekewe unu ihe niile unu nwere ga-abụ ofu ọsị anya bụrụ onye ka nwee ego ma ọ bụ onye ka akpata ego unu ga-abụ ofu unu ga-atụkọta ego ahụ ọnụ gbaro ka esi gaa na-espendie ịmara ọ bụrụ ihe na awa ọkụlụ ndị a na awa ọkụlụ ndị a mana unu ga-akpa alụ dee nye ede saịn anya saịn a na-eme maka ọ bụ ofu ọ bụrụ ee nwaanyị jetie ọrụ onwe ike ọ bụla ya ka akpata ego ma ọ bụ nwoke ka akpata ego mgbe mgbe onwe ike anọkata esi okwu gbasaa agbara aka ama nkwe ka mmadụ na-agba aka unu ga-akpị akpa dị enyi de sain anya unu nweta ego tụkọta na ọnụ malite inkom si abata n'unu ya unu tụkọta ya ọnụ every month nne nke ego nri unu wepụtie nne nke ego nri nne nke ego transportation na ego nke nke nwa bụ nke a ga esevu evu esevu nke a bụ pocket moni unu weta pocket moni unu unu ga na-enye kwa ọnwa maka ịma na ụmụ nwaanyị na-adị ọcha so unu weta ego pocket moni unu ga-ekie ụzọ ịtọ ị ga-enye nwaanyị ụzọ na-abụ maka na ka ihe iji ga-enye ụzọ na-abụ ụmụ nwaanyị na-adị ọcha fa na-eme isi every month fa na-ete ude fa na-eme anya fa na-eme imi fa na-eme eze fa na-eme ala fa na-eme okwu onwere ụdị fa anaghị emefo ụmụ nwaanyị na-eme tomaatị ọ bụ nwunye gị dị ọcha ka eji gị ama ụdị mmadụ egwu ọ bụ nwunye gị dị mma gị nwa dị mma so ị ga-ewele obele n'ego kwa ọnwa iwelie nye ya welie mebe ihe sọlịa ya welie emebi ihe sọlịa gị wee weli nke gị asị nye nke a ga na-esi ebu kwa ọnwa ejighị eme onwe imajensi ma ọ bụ projekti eweli eje na-alụ ya unu tụkọta ya ọnụ unu tụkọta ya ọnụ unu ga-asaịnkwa agrimenti maka na a na-aga emeketa agbala aka ejebe ikpe unu saịn anya n'obi a sị na okwu bụ bọsị ụtụtụ unu saịn anya maka ka a na-agba afa ndụ ka a na-agba afọ ọnwụ unu ga-asaịn ka unu si ga-ebi na-adị ama ama agbasaa na eke esi ga-eke ihe unu ga-asaịn ya so that ka unu na-emekọ ihe ọnụ maka nwaanyị ajebe ọlụ nwoke ga-anọ n'ụlọ na-eneta ụmụaka anya maka especially obodo oyibo and enwere nwa na ego ọ bụ ya ga-esikwe nri ịbata ọlụ ili o jebekwe nke ịnedo anya onye na-aga ị na-eme di m di m nwunye m nwunye m ọ bụrụ ị na-eme ọzọ ị na-eme nwụchiwuchi ị na-eme sikrit ị na-eme ịdị so sikrit na na-ekechi na-amachi na central bank welie eje na-eme ihe ọzọ krismas ruo unu ga-ewetakwa ego krismas si na ego krismas unu kenye ụzọ ịtọ unu kenye ụzọ ịtọ nne nke unu ji ga-agba krismas na famili unu n'imidet famili unu nne nke nwoke nne nke iji ga-eje gba gba krismas ndị be gị ndị frans gị onye so gị gbabalị achọrọ m ịma nwaanyị nne nke iji ga-eje gbabalị ma ndị bụ unu ma onye so gị ma old frans gị chọọ ịgbalị gbabalị fa achọrọ m ịma onye na-agbalị mana na ego unu wepụtie na ego krismas unu ka enyi ụzọ ịtọ unu debie unu ga na-atụkọ ego ọnụ maka asị unu bulofu asị unu bulofu ma ọ ga-ekwekwa unu mee ọ gaghị ekwe unu mee unu kpaghara ọzọ ụfọdụ na-asị kwụba ụgwọ ụlọ ka m kwụba ụgwọ akwụkwọ ka m kwụba ụgwọ mmiri ka m kwụba bils ee mhm. ịkwụbazia bils onye akwụba nka ehe a na-akwụzi ya kedu ego eji ga alụ projekti ma ebido maọbụ ọ maọbụ na arụ adịrọ mmadụ nne nwunye gị ma nna nna nna di gị unu ọ na unu na-akwụ bil onye na-akwụ bil onye na-akwụ bil hmm? unu kechie eke o nwere ike asị onye kwụba ụgwọ akwụkwọ onye kwụba ụgwọ ọkụ na mmiri onye kwụba ụgwọ ụlọ onye kpaba nri unu kechie eke nye mmadụ oke kedu nke ga-ejikọzi unu ọnụ unu ga na ewetakwunye ya na egwota onye a ga na-eweta a na-atụkọ ya ọnụ n'ofu onye na ego a ga na-eji na-echekwa famili ma ego ejiga alụ projekti in onye na akpata nne ị ga-ewetari nne ị na-akpata obele ị ga-eweta obele ma ọ bụ ijiri ọnụ gwụkwuo ọnụ kpa anya akpa a na-atụkọ ya ọnụ n'ezi ego projekti oke ana m akwụ ụgwọ ọkwa ana m akwụ ụgwọ mmiri eh, na ego mma na akọntributuzi na famili ga-ejikọ anyị unu ga-emekwa ya maka a sị na unu bụ ofu ụnụ aghara ekwuche na egbuligbo ọnụ baa n'ụlọ na-emezi ije mba ama mmekwi ọ bụrụ na unu mee na unu ga-abanye ndụ na mmiri uche ama ndị na-atụzi unu a na-agba afa ọnwụ a na-agbakwa afa ndụ ya bụ unu ga-akpakwa ka unu si ga-agbasakwa ma chukwu ekwekwe na ada na-ekpe ekpere mgbasa mana onwe ka o si dị onwere onye na-ekpe ekpere ka ọnụ dị na nwunye gbasa mana ka anyị sizi funu na ọgba ije na a na okwu aghara aghara a ga-akpakwa ya akpa unu ga-edi ededebe n'akwụkwọ maka ndị ọcha na-eme pasekete okwu fa akpọ nwunye ya akpọ ya ma ọ dị nọrọ ana ụkpapana abụọ ga-esetulie kee ka anyị si ga-agbasa kee ka anyị si ga-eke ihe o nwere ike kootu ama m bịakwudi sef fee kecheche ihe weli nke a oh, weli nke oh, a mana omenala igbo nwere omenala anyị nwere omenala mana ebe okpuezi ka a na-eme ya ebe okpuezi ka ọ gbanye n'afa na ọgbara ọfụ abịago unu ga-edezikwa ede ka o wee baa unu ị na-emezi ihe maa na ị na-eme for ya family maka amara ka a na-anyala akpa anụ awa agbasa lidis this ofu onye agbala aka nwa mmụọ emegbune nwa mmadụ ma nwa mmadụ emegbune nwa mmụọ unu na-abọtala afụfụ chike ọnụ nwaanyị nwaanyị ọzọ ama m bịali ego ahụ lizie nye ma nwoke ọzọ abịalibi unu ga-akpa ka esi gị ọ bụgodị alụchago ụlọ lụta ụlọ na ịtọ unu ga-akpa ka esi gị eke ọ bụrụ ofuke ka unu lụta unu ga-akpakwa onye ga abalansị ibi unu ga-edi dejeni na lọya unu ga-eje na lọya dị enyi dechichi enyi faịlụ anya yes unu dechichi enyi faịlụ onye agbasa unu ji nwayọọ ka enyi onye ọbụla ejebela onwe maka onwere ihe eji nchụgharị mmadụ enyi onwere ihe eritere n'ụwa ala igbo agụ ụfọdụ ga-efili chited si ha nwaanyị mkpụta e bịazie kebe ihe nwaanyị nsi obodo oyibo kpọta nọ n'ala igbo ee o nwere ihe ọwọt bụ ọbịago asị na a ga-eke ihe mba a na-eme taa aghara ka a wee tụọ ụtọ ịtụtacha ihe niile e, ịma na ịma nọ na peace o nwekwa ike nwaanyị apụtasị hei mụnwa gụcha akwụkwọ na-alụta ezigbo ego ị nara alụta ezigbo ego anyị bịa na-atụkọ ego ọnụ mbanị ndị amaburu ngige mụnwa gị maka onwe ụmụ nwaanyị na-akpọgote nwoke asịzịa ka atụkọ ọnụ atụkọcha ekwugo m ya si na kwa ọnwa unu ga-ewepụta ego ejiga na e, eri nri wepụta nke ejiga adị ọcha wepụta nke ego moto wepụta nke unu ga na-alụ ya ka masị unu lụrụ anya every month onye ahụ ka ọ ga-adị andị ị ga-enye nwaanyị nke ka o ji gaa na-adị ọcha maka ụmụ nwaanyị na-ebido n'isi na-adị ọcha ọ na-akọ ego eji si na ịmụọ nwaanyị nwaanyị na hmm, ịmụọ nwaanyị nwaanyị ee ọ na-elikwa ego ọkafa na-eyi eme isi eme anya eme mbụ eme ala ebuo obrezi nwoke ọ na-ebu brezi nwoke nwere ike oyiri pantị mana nwaanyị na-eyi pantị ụdị dị iche iche staịl dị iche iche ọ na-eyi ọ na-eme mekọp ọ na etu ude ọ na-ede pawuda ọ na-ede pankeki ya ka m si na nke nwaanyị ga-aka ọ bụrụ na m etetere ikpe ka enye ka o si ga-adị mma ịmalị ka o si ga-adị mma ka enye den nwoke a ga-ede n'akwụkwọ na onwe ka esi gbasaa a ga-eke ihe ụzọ ịtọ nwoke ga-achị ụzọ na-abụ maka na ọ bụ nwoke ọ bụ isi ọ bụ chukwu melie ka ọ bụrụ isi so onwere mgbe kaptịn na-abụ ji anọ n'ofu ụgbọ ofu onye na-abụ isi ofu onye ọbụla ọdụdụ mana eju na ọkpụrụ nkili eju na omee gịnị ọkpụrụ nkili nko akwa eme na ịbụ isi na-azọgbu mmadụ ụdị ama ndịkwa onye ọbụla ga na-eme ka udo chia ị ga na-eme ka ị nwee peace ị ga-emekwa eneta aghalị ị ga-eme eneta aghalị maka ịtụchaba eh, ịma na ịma ngakwa n'iru ya bụ unu ga-abụ otu ọ bụghọkwa so otu n'elu bed maka ụfọdụ fada kwuchie unu si amem ihe unu ga-emezi bụ unu na-abụ otu n'elu bed mana emechere otu n'elu bed okwu abụ ego onye ọbụla azọba ego onye ọbụla azọba ego onye ọbụla efesie ndị befa si ndị be m ndị be m nwaanyị a na-eme ndị befa ka ọ na-ebune gị nwoke a na-emeli ndị ndị nke mba ọ bụrụ na unu chọọ ịkpọgote mmadụ obodo oyibo o nwee ike nwoke kpọgote ndị nke na-abụ ịkpọgote ofu ọ bụrụ na unu chọọ ịlụ ụlọ nwoke lụọ lụọ onwe ike ogonye ndị befa moto na ogonye nke ndị be nwaanyị ofu maka na nwa mmụọ emegbune nwa mmadụ a ga-atụkọ ego ahụ ọnụ ma ọ bụ nke nwaanyị na-aka alụta ma ọ bụ nke nwoke na-aka alụta unu ga-eke eke ka enyi sosi ihe m na nke nwaanyị ga-aka bụ ego eji achọ mma kwa ọnwa mana ego ndị ọzọ ka m ego krismas nke nwoke ga-aka ego m eh, nke ekwu ọzọ o nwee ike asị ka ka enyere ndị be aka ndị be nke nwaanyị nọ ndị be nke nwoke nọ o nwee ike asị oke nwoke bụ isi yes anyị ekwego ka anyị respekt enye o bụkwa isi kaptịn na-aba anara anọ n'ofu ugbo ngwa kpọgote ndị be gị na ọsọkwa gị ya bụ gị bụ nwaanyị na aka alụta ego so unu anụghị ọ bụrụ na m eketere ya kezie nye ka ọ dị mma ka ikpe ahụ si na ịka aka esi mmie ka ọ dị mma isikwana na ọ dịrọ mma mana ị ga-ekwu rizin kwuo rizin maka isi na ọ dịrọ mma o nwere ihe omini omini renetin ọ bụ ya ndị be anyị mma arapụ unu ihe unu ga-emebu debe na edemede unu dechie unu dị veri veri kiafu. o nwere ezigbo mmadụ ndị mmadụ enwetago mkpịsị ngụfa ụfọdụ nwetara ndị ojoro ya bụ ka ndị ojoro ahụ gharịkwa imebiri unu ihe andị ndị ojoro na-aka nri na aka ekpe n'anya unu abịazina na platfọm bịa na-achọ onye unu ga-aghọgbu maka ụwa asaga anya anyị na-ekochi onye ọbụla ka ọ ghara ịdaba n'aka unu ya bụ unu abagokwa moto ndị ori unu etinye aka na tekpapa aja ma ọ bụrụ na ị na-abịa na platfọm si ka ịghọgbuo mmadụ ịma ghọgbuo mmadụ ịma ghọgbuo mmadụ anyị ma titis unu anyị ma titis unu ya bụ kwụsịkwu ya ghọọ ezigbo mmadụ ka ị baala onwe gị uru ghọọ ezigbo mmadụ ka ị baala onwe gị uru ọ bụrụ na ị ghọrọ ezigbo mmadụ onye a ka isi gaa na-eme ị na-eme na-ebitogheli aka ibitogheli teta aka ya onwekwa ihe ị ga-eme gị aga aga ma ọ bụrụ na ị ghọrọ ezigbo mmadụ ghọọ ezigbo mmadụ ka ụwa dịrị gị mma kwuo eziokwu a na-asịsị kwuo eziokwu onye bụ onye o nwere onye nke last week mmadụ si n'onwego nwa mmadụ na-reject ya maka na onwego nwa nwa nwa ọ bụ ajọghị o siri ya n'onwego nwa o si he ya chọkwa m onye nwe nwa o nwere ihe o mee na mmadụ nwa o gosidi na ọ dị fetile maka o nwere onye na-ewepụ ewepụ ọ na-abịa ka mma o gosiri na ọ ga-amụ nwa ị kwesịrị isi na-achọrọ onye nwụrụ nwa ọ aka ka ka laikịrị ụmụaka ọ bụgodị inwe ike nwere obi gị kwuo onye ghọọ aghụghọ gaa azụ dana iji ọnụ iji eli ji na ede si na ịlaikiri onye mụ nwa ị kwesịrị ikwu n'ọnụ o nwere ihe a nara ekwuo ikwupụ ya da eweleletazi azụ ịnwe ike nwere obi kwuo onye gaa azụ ghọọ aghụghọ ọ karị gị mma nwaanyị ahụ si n'ọmụgbọ nwa rijet ya ọ bụ ezigbote mmadụ ọ bụ ezigbote mmadụ o nwere ezigbote aka ọ o nwere ezigbote aka ọ sị na ọmụgo ofu nwa rijet ya o nwere ezigbo akaọrụ ya na onwe ya ha wee asị ya kedu ihe ọ na-arụ ọ sị na ọ bụ student <laughs> ee ndị be anyị hmm. ọ si na ọ bụ studenti nwoke ahụ wee gaa azụ hmm. mana olu ya kara aka ọ chọrọ ikwu and ọ sikwa na ọ laiki nwoke ahụ mana onwego ofu nwa nwoke ahụ wee si na ọ chọrọ onye nwe nwa a sị na nwoke ahụ mechie bịazie si ya nwere akwụkwọ nwere akwụkwọ osi ya na onwekwu akwụkwọ mana nwaanyị nwere akwụkwọ kaa aka nwee nnukwute ọrụ na-enye ya nnukwute ego nnukwute ego hei ndị be anyị ọ dị mma ka o si si na ọ bụ nwa akwụkwọ ọkwa si gị asị ka ọ sịrị asị ịma na nsisi kwuo eziokwu ọ ka mma ka aghọ aghụghọ ụdị aghụghọ ahụ maka kịta nwoke rejectlie na ọ mụrụ nwa mechekwa bịa ịkọnsidi ya si ya wee jụbazi anya onwere akwụkwọ ọ sịkwa ya na onwere akwụkwọ anyị na o nwere akwụkwọ hmm. amaghịzikwa m ndị be anyị mma arapụrụ <laughs> mma arapụ ka arapụgodi one a ndị be anyị mgbe emeche <laughs> mgbe emechezi ọ si na o nwere akwụkwọ o nwekwara akwụkwọ <laughs> ee sọsọ eziokwu okwu bụ na onwego nwa ofu nwa onye nwere ofu nwa onye ahụ ka nọkwa n'ofe ọ bụ na onwe gị ịtọ onye nwegodi ịbọ ọ dị agara njọ ịka ga-anụ ukwu so o wee si na o nwere akwụkwọ <laughs> si ya na ọ bụ student nwoke ahụ wee bịakwa ịnụ ya wee jụwazi anyị igwere akwụkwọ ka ihe ị na-ajụkwa anyị igwere akwụkwọ akwụkwọ ka ị bịa nnọdị ọrụ ị na-ajụ ese na anwụrụ na-akali ụka nwụrụ na-akaligoju ụka unu na-akpa alụ eji nwayọọ nwayọọ na-ajụ ada ajụcha ajụjụ ofu mbọsị a na-ajụ ajụjụ hmm, ịjụlide ajụjụ ịjụta ihe ịchọ mana ịrush na too much onye gbacha gị eziokwu ụfọdụ na-edisguise kwa ata akwamndụ na-edisguise onwe ndị na-edisguise e nnọọ wee nweta ihe achọ so ndị be anyị ọ bụrụ na like kịta a sị onye ọbụla kwuo eziokwu nwaanyị kwuo eziokwu ha fue o kwuru na ọmụgwokwe nwa na o nwere nwa mana ọ bịazi asị asị na ọ bụ nwa akwụkwọ ọ dị mma ọ dị mma ụdị asị ahụ mụ ama akwa o achọrọ m ka unu kwukwa eziokwu ka anyị jilie na-amụta ihe ka ejilie na-amụta ihe mgbakọ dịnụ mgbe ọzọ ka emesịa